AWR Adventist World Radio radio nke ndị na-ele anya ọbịbịa abụọ nke Kraịst n'ụwa niile olu nke okwukwe nye mụ na gị n'ezie ana m anabata gị gị onye na-asụ asụsụ Igbo wee na-asịkwa gị ị bịala ee ezigbo ohere ọzọ apụtarala mụ na gị n'ụbọchị nke taa gị nwanne m nwoke nwanne m nwaanyị ụmụ Chineke dị mma unu abịala ezigbo ohere ka anyị ga-ejiwe nwee nnọkọ ohere nke anyị ga-ejiwe eji leba anya n'ime ndụ anyị gị onye na-ege ntị chetakwana ọbụ maka ọdịmma nke mụ na gị otu anyị ga-esi wee bihe ezi ndụ n'ime ụwa nke a maka etoke na ala eze chineke mgbe ọ ga-abịa nke ugbo abụọ ya mere n'ụbọchị taa anyị na-ewetara gị okwu nke ndụmọdụ nke ahụike na okwu nke ndụmọdụ nke sitere n'akwụkwọ nsọ ị ga-anụ abụ dị iche anyị ga-eme ka dịrasị anyị doo gị anya n'ụzọ dị iche iche ka ọ na-adịrị gị mfe irute anyị nso n'ụzọ ọ bụla isi chọọ ọ ka bụkwa nwanne gị Rosemary gowany Lawrence ka gị na ya na-anọkọ ndewo dịrị gị nwanne m nwoke nwanne m nwanyị onye mụ na ya na-anọkọ n'ụbọchị taa ka onye nwe m gọzie gị ka onye nwe m na-edu gị n'ihe ọ bụla nke ị na-eme ka udo ya chia n'ime obi gị n'ezie anyị abịala n'ụbọchị taa na ohere ọma dịka nke a enyi ọma na-ege ntị ileba anya na ntụgharị uche na okwu nke ahụike biko kpọkọta ndị ụlọ gị ndị enyi anyị ndị ikwu na ibe ndị agbata obi anyị onye ukwu onye nta okoro na agbọ biko bịa ka anyị wee zukọ ma keta oke n'ihe omume nke dịịrị anyị n'ụbọchị taa onye ọma na-ege ntị ndeewo ana m ekele gị n'ụbọchị taa obi dị m mma n'ihi na anyị na-enwe nnọkọ nke anyị kwesịrị inwe n'ụbọchị taa amaara m na amara nke Chineke na-edukwa anyị niile ka udo ya na-achịnụ n'ime obi mụ na gị ọ ka bụkwa okwu nke ndụmọdụ nke ahụike ka anyị na-eleba anya n'ime ya ihe anyị na-achọ ịtụgharị uche n'ime ya n'ụbọchị nke taa bụ ọ bụ ezie na-emere anyị ka anyị ghara ịlụ ọlụ ma ọ bụ imegasị ahụ ọ bụ ezie na-emere anyị ka anyị ghara ime ihe ọ bụla ọ bụghị eziokwu ọ bụ ihe Chineke zubere mgbe ọ na-eke mụ na gị Chineke ezubeghị na mụ na gị ga-anọ n'ime ụlọ site n'ụtụtụ ruo asụ na-ekuta ume nke a na-ayọchaghị ayọcha na-eri ihe ndị anyị na-ekwesịghị iri ọ bụghị nzube nke Chineke na ebe ọ bụla anyị ga-aga anyị ga apa ụgbọala wee gaa ebe ahụ ma ọ dị nso ma ọ dị anya anyị apụghị iji ụkwụ anyị gaa njem ọ bụghị naanị ụbụrụ anyị ka ekere ka anyị bụrụ ọ bụghị naanị ụbụrụ anyị ka ekere ka ọ bụrụ ihe a ga na-emegasị emegasị ma ọ bụ ihe a ga na-etinye n'ọlụ mgbe ọbụla a na-eme ka anyị marasị ahụ anyị niile ekwesịrị ka anyị tinye ha n'ọlụ megasịa ahụ anyị were aka anyị lụọ ọlụ nke Chineke kwadobere ma megasịa ahụ nke ya na ya ga-eso nke ga na-eme ka ahụ anyị na-alọghachi n'ụdị o kwesịrị ịdị n'ịdị ike gị onye na-ege ntị biko ọ bụrụ na ịbụ onye na ọ na-amasị imegasị ahụ ọ na-amasị gị ịlụ ọlụ ọ nakwa na-amasị gị mgbe ọbụla ị nọtụrụ gasị m hmm, o nwere otu ahụ na-eme m ka m pụọ gachaa otu m ga-esi wee mee gee ntị ị na-akpọ ọtụtụ ihe oku n'ime ndụ gị nke na-aga agazi agazi ma ọ bụrụ ha bịa otu ihe ndị ị na-akpọ oku n'ime ndụ gị bụ ị ga-abụ onye ga na-enwe ọrịa azụ azụ gị ga na-egbu gị mgbu mgbe niile ọkpụkpụ azụ gị agaghị agbatị mgbe ọbụla o nwere nramahụ n'ihi gịnị anaghị emesa ya emesa a na-agbagasị ahụ nke ga-enyere ya aka ịnọ n'ụdị nke o kwesịrị ịnọ ị ga-abụ onye na-agaghị eguzozi kesum ị ga-abụ onye na-agbanye arụ mgbe niile mgbe ị gbanyere arụ mgbe niile ga hụ na ị nwere nramahụ ị ga na-eri oke ihe oriri irichakwanụ a ga-eji ya rụọ ọrụ n'ihi gịnị ị naghị edowe ọnọdụ gị n'ọnọdụ nke ọ ga-eji ihe nke iriri rụọ ọrụ ọkpụkpụ gị ga-abụ ihe nwere nrịrịa ị hụọna onye nwere nrịrịa nke ọkpụkpụ mbụ jụta ya otu ọ na-adị ma mmadụ nọ n'ọnọdụ nrịrịa nke ọkpụkpụ ụra ga na-echu gị gị onye na-ege ntị ị nweghị ike laba ụra abalị gị ehi ụra ọ na-eme ahụ ndị ụfọdụ gị jụọ ha kedu mgbe ha na-eji ehi ụra ha sị gị na ha na-alaba ụra abalị mgbe ọ kụrụ elekere anya iri na otu ile anya ụfọdụ n'ime ha ndị na-alaba ụra abalị ma ọ kụọ elekere anya iri na otu na-amụgide anya ya akụ elekere anya atọ nke ụtụtụ mgbe ọ ga-adị ka ụra na-abịa dị ha n'anya ọkwa ya bịa nwụrara m ya kwa otu ihu ahụ onye ahụ anaghị enwe ezigbote ihi ụra nke ga-enye ahụ ya izu ike nke ọ chọrọ ị ga na-enwe ike ọgwụgwụ ezigbote ike ọgwụgwụ nke na-amaghị otu esi ekwu okwu ya akwara niile dị gị n'ahụ ga-abụ ndị ga-anọ akwara niile dị gị n'ahụ ga-abụ ndị ndị na-agaghị anọ n'ozuzu oke ha ga na-enwe nramahụ n'ihi na ụfọdụ ha abịala bido zawa azawa ebe ha anaghị enwe ohere nwee ikike ịrụ ọrụ nke emere ha ka ha rụọ oke abụba ga-adị gị n'ahụ na-akpọchisi akwara gị isi ọwụwa ga-abụ nke gị mgbe niile ịnọ ịzụ ọgwụ ọgwụ mgbu otu ị ga-esi mee ka ị ghara ịbụ onye ga na-anọ na mgbu mgbe niile ma ọ na-egbochi ya mgbu ga-abịa n'ihi na ihe nke ị kwesịrị ime ma ọ bụrụ na ịṅụsị ọgwụ mgbu ị naghị eme ya gịnị ga-akpata isi ọwụwa ghara ịbịa ọbara mgbali elu mgbe obi gị na-anaghị arụ ọrụ nke ọma na-ana enwe ike ịkụ otu o nwere ike isi rụọ ọrụ ma nwee ike mee ka ọbara na-agazu n'ahụ gị mgbe dum gịnị ga-akpata ọbara mgbali elu abịala gị gịnị na-eme ka ọbara mgbali elu ghara ịbịa anyị ọ bụ mgbe anyị na-emegasị ahụ mgbe anyị na-enye ahụ anyị ihe ọ chọrọ na ihe oriri nke kwesịrị ekwesị mgbe anyị na-apụta anwụ amasatụ anyị ọ bụ ihe nke nwere ike inyere anyị aka obi mgbu nke na-enwe ike ime ka obi gị kwụsị ịrụ ọrụ gị onye na-ege ntị ị ga-abụ onye afọ ga na-atakasị gị kputukputu mgbe niile iri ihe ọ gaghị agbaza agbaza nramahụ esi n'ụzọ dị otu ahụ na-abịa ikpere gị ma ọ bụ ebe dum akwụnyere akwụnye n'ahụ gị ịma n'ahụ anyị akwụnyesiri ya na mpịaji ebe a dum akwụnyere akwụnye n'ahụ anyị mgbe ga anọ ya ebe ọ dị ukwuu lekwa anyị ị ga-ahụ na ọtụtụ ndị ha ga-esi na oche ibilite ya bụrụ nramahụ ha ga-achọ ịrịba na moto ma ọ bụ ụgbọala ha ọ bụ ha chọ ịrịba na ụgbọala ya bụrụ nramahụ ọ bụ n'ihi gịnị ha anaghị emegasị ahụ nchere mkpụrụ aka ha nchere aka ha niile ma ụkwụ ha aghọọla nke nọ na nramahụ na-enwe nramahụ ebe ọ dị ukwuu n'ihi na ihe ahụ nke na-eme ka ahụ ha ghara inwe nramahụ n'akụkụ ebe ahụ agwụla tasịa kwọchasịa ọkpụkpụ ga na-echikọrọ ibe ya n'ihi gịnị nramahụ nke a bụ nke ị na-enweta mgbe ị na-emegasị ahụ ka ihe nke ahụ nke na-ewupụta ihe ahụ nke na-eme ọkpụkpụ gị mmanụ ebe ha si sụkọta isi bụrụ ihe tasịrị atasị gị onye na-ege ntị n'ezie ọbara gị aga aga nke ọma mmiri nke ṅụrụ aṅụ aga aga nke ọma ị ga-abụ onye nwere mgbu ebe niile n'ahụ gị n'ihi gịnị ị naghị emegasị ahụ anyị gụwa nrịrịa ihe ndị a na-akpata anyị apụghị ịgụcha ha n'ụbọchị ndị a ọ bụrụ na ị naghị emegasị ahụ ọ ga-eme mgbe ihe ndị a na-ana arụ ọrụ nke ọma n'ahụ gị akwara gị abịa sụkwụrụ ọbara gị anọ n'otu akụkụ gaa ahụ onye ahụ ebido kawa nka n'ike ụdị mma ahụ Chineke mere ka ọ na-apụta n'ahụ gị mgbe ị ka nọ n'okorobịa afụọ n'ike ọ bụrụ na ị na-ewepụta ihe dịka nkeji iri na ị na-ewepụta ihe dịka nkeji iri atọ kwa ụbọchị were na-emegasị ahụ gị onye na-ege ntị ọ ga-akwụ gị ụgwọ ebe ọ dị ukwuu karịsịa enwere ike gasị ọ dị mgbe mmadụ na-agaghị ka nka ọ dị mgbe anyị na-agaghị ka nka <clears throat> ọ dị mgbe anyị na-agaghị ka nka ịka nka bụ ngọzi nke Chineke na-enye enye kama ị ga-aka nka nwayọọ nwayọọ na-abụ ahụ nwatakịrị gbara iri afọ atọ ya dị ka ọ nọ na iri afọ isii ọ bụ ya bụ ihe anyị na-ekwu okwu ya ọ bụrụ na ị na-emegasị ahụ jiri nwayọọ soro ụkpụrụ asaa ndị nke ọzọ ahụ nke bụ ịnata ikuku kwesịrị ekwesị iri ezigbo nri inye ahụ anyị ozuzu ike ịṅụ mmiri imegasị ahụ ịnọ n'ekpere na-anata Chineke ike mgbe niile n'ezie ị ga-ahụ na mgbanwe dị ukwuu ga-adị n'ime gị ahụ gị ga-abụ ebe yọchasịrị nramahụ yọchasịrị ihe ọjọọ niile nke dị n'ime ya gị wee bụrụ onye nọ na ahụike a na-eme ka anyị mara na ihe nchọpụta na-egosi na ọtụtụ ndị mmadụ ndị na-anwụ ugbu a bụ ndị na-eji aka ha akpata ọnwụ mberede nye onwe ha n'ihi gịnị ha anaghị emegasị ahụ ihe ndị nke ha etinyere n'ọnụ abịa bụrụ ihe nke na-aghọrọ ha okoro biko a na-eme ka anyị mara sị na anyị na-emegasị ahụ mgba niile anyị ga-abụ ndị ụbụrụ isi anyị echiche niile nke dị n'ime anyị ga-abụ nke nọ n'ozuzu oke na-arụ ọrụ nke ọma nrịrị agaghị eji ike abịa anyị anyị agaghị anọ na mgbu anyị aga abụ ndị ọbụ anyị chọọ ibili anyị enwe nramahụ anyị aga abụ ndị ọdị uru ha bara n'ụwa n'ezie gị onye na-ege ntị ọ bụrụ na ị gaa leba anya n'ime ndụ gị n'ime mmụọ ị ga-achọpụta na Chineke ekeghị gị ka ị bụrụ onye ga-anọnọ na-adịghị ihe ị na-eme ị ga-achọpụtakwasị na mgbe ị na-alụ ọlụ na-emegasị ahụ gị dịka ụzọ Chineke si chọọ mgbe ahụ ka ị ga-abụ onye ga-achọpụta ụdị obi ụtọ nke ihe ndị a na-eweta n'ime mmadụ ị ga-abụkwa onye ji aka gị mata na ịbụ onye <clears throat> mgbe ihe a doro gị anya mgbe ilebara anya n'ime ndụ gị ihe ndị a bịada oge anya nke ọma gị bịa hụ na ị ga-abụ onye ga-eji eziokwu a nke chọpụtara n'ime ndụ gị ma wulie ndụ gị elu bụkwara onye ga na-anọ n'ahụike mara na ọ bụ n'ụlọ mgbasa ozi Adventist World Radio ka ozi ndị a sị na-abịara anyị ya ka anyị ji na-asị ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụ na ị nwere ntụziaka nke chọrọ inye anyị na ndụmọdụ nke ahụike nke nọ n'ụbọchị taa gbalịa rute anyị nso n'ụzọ dị otu a 0706 363 7224 0706 363 7224 chekuta anyị nwere ike idetara anyị akwụkwọ email adreesị anyị bụ awrnigeria at yahoo awrnigeria at gmail dot com ezi enyi m na-ege ntị n'ọnụ nwayọ mgbe anyị ga-ewetara gị abụ ọma ma nabatakwa onye mgbasa ozi onye ga-enye anyị ozi ọma nke sitere n'ime akwụkwọ nsọ Chineke Jehova na-ekpuchite anyị mgbe anyị na anya na otu ụbọchị anyị ga n'eluigwe sọrọ ndị were ru na eze nke bi n'elu n'okwesịrị otuto ebube nke Jehova na-ekpuchite na otu ụbọchị anyị ga-eru n'eluigwe soro ndị nsọ n'eluigwe were n'elu na-eto eze nke bi n'elu na o kwesịrị otuto toja tonu toja were n'elu

kaybolu yoruyor Kınıyorum ekele çiçekler Otur gibi ağlıyor Ayrılı arsayelo O benzer Kınıyorum ekele çiçekler O ndị Seventh Day Adventist Church Choir nọmba 1 Township School Road Aba abụ n'ụdị ụtọ n'ezie unu emeela na abụ ọma nke unu nyere anyị n'ụbọchị taa anyị na-arịọ ka mara na ngọzi Chineke baro n'ụba n'aha Jizọs amen mara na ị nwere ike ige oziọma nke taa na awr.org gị tinye asụsụ Igbo ma ọ bụ www.awr.org gị tinye asụsụ Igbo n'ọnụ nwayọ onye ọma na-ege ntị mgbe anyị ga-anabata nwanne anyị nwoke onye ga-enye anyị ozi ọma nke sitere n'ime akwụkwọ nsọ gee ma nata ngọzi dị n'ime ya udo dịrị unu bụ mmadụ niile ndị na-ege ntị onye nwe anyị gọzie unu n'aha Jizọs ama m ihe na-agara unu nke ọma dị ka ọ na-agara anyị nke ọma onye nwe anyị nara ekele ikwere na Chineke dị ụtọ nke ukwuu ọ dị ụtọ ikwere na Jizọs na iwere ya dịka okwu ya sịrị dị ya mere onye na-ege ntị ọ dị ụtọ nke ukwuu na anyị onwe anyị bụ ndị kwere na Jizọs onye nwe anyị gọzie gị n'ụbọchị nke taa isiokwu anyị ga-esite n'akwụkwọ ọlụ ndị ozi isi mbụ amaokwu nke asatọ ọlụ ndị ozi isi mbụ amaokwu nke asatọ ka anyị kpere Chineke onye nwe anyị gọzie okwu gị gọzie onye ozi gị gọziekwa ndị na-ege ntị ka ha rabụ ndị niile nke inyere ohere iji gee ntị n'okwu gị mee ka ihe gara ha nke ọma kwee ka ha nwee ọṅụ kwee ka udo gị dịrị n'etiti ha nye ha mmụọ gị ka ha wee bụrụ ụmụ gị n'ezie n'aha Jizọs onye nwe anyị amen akwụkwọ olu ndị ozi isi mbụ amaokwu nke asatọ ma unu ga-anata ike mgbe mmụọ nsọ ga-abịakwasịwori unu unu ga-abụkwa ndị ama n'ime Jerusalem n'ime Juda na Samaria niile ruo kwa ebe ụwa sọtụrụ ka onye nwe anyị gọzie okwu a n'aha Jizọs ọ dị otu nwoke la mgbe a na-alụ ọgụ n'ala Amerịka aha nwoke ahụ bụ William Scott William Scott bụ onye enyere ikike ilekọta ọnụ ụzọ ịgbachi ọnụ ụzọ mgbe ọ kwesịrị ka ọ ga-abụ na ndị iro agaghị enwe ike ịbata bịa mebie ndị ọchịagha niile n'otu ụbọchị William Scott dị ka ọ bụ ọrụ ya ịgbachi ụzọ ọ gbachighị ụzọ n'ihi na ụra buori ya o wee rahụ dịka ọ na-ebe ahụ na-ehi ụra ndị isi bịarutere nso n'ebe ahụ bịa hụ na nwokorobịa nọ n'ezigbotụ ụra ma ụzọ ahụ ghekwere ọnụ ngwa ngwa ngwa ngwa ha kpọrọ William Scott bịa ịpịa ihe dị ka a na-apịa ndị na-alụ agha ndị mejọrọ ihe ekpekwere ya ikpe wee maa ya ikpe ọnwụ e kwuru sị na a ga-egbu William Scott site na iji eriri mmanya ele elu ka ọ nọ ebe ahụ wee nwa ngwa ngwa nne William Scott nụtara nke a o mere ngwa ngwa gbakwuru onye na-achị achị nke obodo Amerịka nke akpọrọ kpọrọ Lincoln Lincoln ewee gee nwaanyị ahụ ntị nwaanyị ahụ ewee sị onye na-achị achị biko nwee obi ebere ahụ m nwokorobịa bụ naanị ihe m nwere ọ bụ naanị nwa nke m nwere ọ bụ naanị di nke m nwere ọ bụ naanị ihe nkụta nke m nwere biko ekwela ka nwokorobịa m nwa ọ bụrụ na ọ nwa ndụ m ga-agwụ ngwa ngwa onye ọchịchị ahụ akpọrọ Lincoln kechere okwu ndị a obi ebere wee mee ya ya onwe ya ewee gaa n'ebe ahụ edotere William Scott n'ụlọ mkpọrọ ngwa ngwa o rutere n'ebe ahụ ọ kpọrọ William Scott jụọ ya sị nwa Scott pụta gịnị ka gị onwe meworo ekpere gị ezi ikpe William Scott e wee sị n'ezie n'ezie nna m ukwu ekpere m ezi ikpe onye ọchịchị Lincoln ewee jụọ ya sị ị kwere na ị ga-anwụ site na omume gị n'ihi na ọ bụrụ na n'ụbọchị ahụ na ndị iro bịara ha gara abata ọ dịghị ihe ọbụla gara egbochi ha ha gara egbukwa ndị agha m niile ha gara emekpa mmadụ niile ahụ ị kwere na ikpe kpere gị na ị ga-anwụ bụ ezi ikpe nwokorobịa ahụ wee sị n'ezie n'ezie ekwetara m nke ma ọ bụrụ na ọ ga-ekwe mee biko nye m ohere ọzọ ngwa ngwa Lincoln lere anya elu obi ebere nwokorobịa wee mee ya o wee sị nwokorobịa m ga-eme ka isi ebe a laa ma chetakwa nke a na ndụ gị ga-abụ nke m site n'ugbu a ndụ gị ga-abụ nke m site n'ugbu a dị ka anyị gụrụ n'akwụkwọ nsọ onye nwe anyị jizọs kraịst ngwa ngwa ọ lụchara ọlụ ya lelee ụwa ọ lara n'eluigwe ma tutu ya ala ọ gwara ndị na-eso ụzọ ya sị unu nọrọ na Jerusalem unu ga-anata ike dị ka anyị gụrụ n'akwụkwọ nsọ n'ihi na mmụọ nsọ nke Chineke ga-abịakwasị unu unu ga-enwe ike ka unu onwe unu wee bụrụ ndị ama m site na Jerusalem sitekwa na Juda sitekwa na Samaria wee ruo ebe niile ụwa sọtụrụ gịnị ka okwu a na-agwa anyị dịka akụkọ ahụ nke anyị na-akọ si na-aga n'ihu otu ụbọchị wee dị nwokorobịa ahụ a na-akpọ William Scott wee banye n'ihu ọgba agha n'ihi na ya onwe ya chọrọ ịkwụghachi ụgwọ dị ka o kwere onye ọchịchị Lincoln na nkwa otu ụbọchị ngwa ngwa agha suru William Scott gbara ngwa ngwa gaa n'ihu agha wee were onwe ya nye ndị bụ ndị iro ewee gbagbuo ya ma tutu ya onwe ya anwụwa ọ gwara ndị na-esote ya sị biko unu ga gwara m onye na-achị achị bụ Lincoln sị na mụ onwe m were ndụ m nye gị onye na-ege ntị jizọs bụ onye nwe mmadụ niile ike nke ọ chọrọ ka anyị nwee abụghị ike nke iwere onwe anyị nye n'ihi na ya onwe ya ewerela onwe ya nye iji mee ka zọpụta anyị dị ka onye ọchịchị Lincoln jiri ndụ ke ya nye n'ihi na o kwere nkwa sị na ya ga-agbapụta nwoke a n'ihi na ya onwe ya bụ onye eze ma dịka nwokorobịa a na-akpọ William Scott o nwere ihe kwesịrị anyị ime n'ihi na Jizọs nwụrụ n'ihi anyị ihe ọ na-arịọ anyị bụ ka anyị onwe anyị bụrụ ndị ama ya ọ bụ naanị ihe ọ chọrọ ka anyị mee kedu ka gị onwe ga-esi bụrụ onye ama nke Jizọs Kraịst ọ bụ naanị mgbe gị onwe gị na-emezi ihe ọ bụrụ na ị mezi ihe ị ga-abụ onye ama nke onye nwe anyị Jizọs Kraịst site ọbụla nke gị onwe gị bi obibi dị ka William Scott mere sị gaa gwa Lincoln na m nyere ndụ gị otu a ka onye nwe anyị chọrọ ka anyị nye ndụ gị na ọtụtụ ihe dị iche iche nke gị onwe gị na-eme na okwu nke ị na-ekwu na echiche nke dị n'ime gị na ọzụzụ ahịa gị na akparamagwa niile dị iche iche bụ onye àmà nke onye nwe anyị jizọs kraịst ịbụ onye àmà nke jizọs bụ ihe kwesịrị mmadụ niile kwee ka ndị mmadụ mara na gị onwe bụ nwa chineke kwee ka onye ọbụla nke gị na na-ekwurịta okwu hụta n'ime gị na ịbụ nwa chineke ọ bụrụ na ime nke a ị ga-ekpughe na onye nwe anyị bụ chineke na ọ bụkwa onye nwe gị na ọ bụkwa onye nzọpụta gị ngwa ngwa ị na-eme nke a ọtụtụ ndị mmadụ ga-amara na Chineke bụ ezi ya Chineke na-achọ ka ị bụrụ ezi nwa Chineke Chineke na-achọ ka gị onwe bụrụ onye ga-agba àmà banyere ya banyere alaeze ya banyere ọbịbịa ya nke agaghị adị anya gị onye na-ege ntị were okwu a mere ihe ka onye nwe anyị gbaa gị ume ka ị wee ghọọ ezi nwa Chineke onye nwe anyị gọzie gị n'aha Jizọs amen ohere ọzọ oge nke anyị ga-abịakwute chineke rịọ arịrịọ wee nata mgbaghara ma na-arịọ gị onye ọma na-ege ntị ugbu a rịọ chineke mgbaghara mmehie ọ ga-anabata gị ọ ga-anabata m ka anyị wee chigharịa ma chigharịa n'ime mmehie anyị imeela onye mgbasa ozi pete Ikonta na ozi ọma nke nyere anyị n'ụbọchị taa anyị na-arịọ ka chineke nọnyere gị ka ọ gbaa gị ume ka ọ gọzie gị na ezinụlọ gị ezi enyi m na-ege ntị gbalịa rutene anyị nso ọ bụrụ na ihe ndị a masịrị gị mara na ọ bụ n'ụlọ mgbasa ozi Adventist World Radio ka ozi ndị a sị na-abịara anyị ị nwere ike ịkụrụ anyị n'ekwentị na 0706 363 7224 0706 363 7224 mara na ị nwere ike idetara anyị akwụkwọ email adreesị anyị awrnigeria at yahoo dot com awrnigeria at yahoo dot com maọbụ awrnigeria at gmail dot com awrnigeria at com ka Chineke dozie okwu ya n'ime ndụ anyị amen chineke anyị onye pụrụ ime ihe niile anyị ekelela gị onye nwe anyị ebe ọ dị ukwuu ukoo ịzụwanyị na nri nke mkpụrụ obi n'ụbọchị taa jehova biko nyere anyị aka ka e wee gbawe anyị site n'okwu ndị a ka anyị wee chọọ gị ma chọta gị gị onye na-ege ntị ka onye nwee mmera gị ama ka onye nwee mne edu gị n'ụzọ gị niile ka onye nwee mme ka ọchịchọ nke obi gị bụrụ nke ị ga-enwetazụ bụ ihe dị mma ọka bụkwa nwanne gị Rosemary gine Lawrence na si echi ka anyị zukọkwa ndewo